ndị igbo ekele mụnụ ọnwa nọ n'ụka ọka nwa ndị igbo na-ekwu e nwere obere ihe m chọrọ ịkọwa n'ụbọchị taa ihe gbasara iyi ụwa emo iyi ụwa o so na ihe keep Romani women single today afta ha na ha chọpụtakwara na ha nwere dị mmiri amechi ihe nọ na dị mmiri ha ihe na-ebe niile ebekwa e nwere iyi ụwa okwu mmadụ jiri iwe wee kwue n'ụwa ya mbụ ọ ya iyi ụwa e nwere ụmụ nwanyị ndị emegburu emegbu na ebe dị ha wee were iwe wee na ọwụrụ ụta taa ka dị si adị n'ụwa ha ọzọ ha ga-abịa na ha ma nlụ dị e nwere ndị wụ na ha lụrụ di di ha nwa n'ike then famili the man emegbue the woman the woman na-asị na ụwa ọzọ ya ga-abịa ọ ụta na ya ma mba na ebe nwoke ọ ka ma na ya nọ n'onwe ya so ịbịazi ọwa nke a the thing ga na-ya tọmente gị maka ihe awa okwu ikwuru n'ụwa gị mbụ weta iwe and iwe ahụ ibu ya n'obi wee na tụọ bịa n'ọwa nke a ahụ ga na-enye ya nsogbu ọ ga na-enye ego ga na edistọbụ gị e nwere ndị wụ na emegburu ha emegbu mebi because na ha dịrị ogbenye ha si n'ọwa ọzọ ha ga-abịa na ha ga-enwe ego so na ka hapụ imegbu ha ọ dị ndị aha bịa ọwa nka ọwa ọzọ ihe a ga ha na-achọ ụwụ ihe ọbụla gbasara ego enwere ihe a na ha akụ ha ga-eme anything to make money ọgụdụ igbu mmadụ ha ga-egbu to make sure na ha nwetara data ego maka na iyi aha na-akọtụrụ ha ọnụ ihe na-anọ ha na center of mind enwere ndị si na ha ma agara akwụkwọ ha na ọwa ọzọ ha ga-abịa na ha ga-aga akwụkwọ ọ dị ndị ahụ ka ya na-afụ ọgọdị ma parents ha ejiri ego ha nwa jee ha nwa na-agba mbọ dị aka zụọ onwe ha to make sure na ha gara skuul e nwere ndị nụrụ dibịa n'ụwa ha mbụ rụchaa dibịa oge ha na-arụ dibịa ahụ rụchaa dibịa fụ na si na enwero n'ụwa ha ọzọ agaghị abịa na ha ma rụkwa dibịa mgbebi ha mesịrị ọp na dị dibịa ndị nemesis adịmọch ha si n'ụwa ọzọ agaghị abịa na ha mma ntị aka na dibịa ọ dị ndị ha bịa ụwa ọzọ agbagodo afa chọpụta na agwụ na-enye ha nsogbu na ha nwere agwụ na ha ga-arụ ọrụ na agbụrụ ha oku ọ dị ndị ha dotugodo agwụ ha ha ejewe na-arụ ya n'ụzọ ọka because ihe wee ihe a ṅụrụ n'ụwa ha mbụ na-enwere ihe ga-ejikọ ha na dibịa ọ ndị na-afụ na ha dụtụ agwụ ha eje mepe ọka nso ọ ya nwa w'iyi ụwa and mostly ụmụ nwanyị ka ọ na-enye nsogbu maka iyi ụwa ụmụ nwoke na-awụkarị ezigbo ihe ihe nwoke na isi onwe ya mebiri ọwa ka ọ tara afụfụ ọwa ọzọ ọ ga-abịa ọ ga-enwe ego ọwa ọzọ ọ ga-abịa ọ ga-enwe nka ọwa ọ ga-abịa ọ ga-eme nka beta ụmụ nwaanyị na-eji anga iwe wee na-ekwu maka ọhụwa ka a na-emegbu n'ebe dị sonye nwadọ ya ụwa nke a iyi ụwa ahụ ga na-eso ya iyi ahụ ọ ṅụrụ o okwu ahụ o kwuru n'ụwa ahụ ụwa ya mbụ ahụ ga na-eso ya olesi ma emebiri ya wụ na ọ lụrụ di so and enwere ụtọ ọzọ esi emebi ya na-awụrụ ike anyị ga-akpụtu onye ụwa ya ahụ kwuru okwu ahụ ọ ka esi eme ya a ga-akpụtu ya n'anyanwụ siere ya ite medee ya obi before emebie ya ọ dịbịa na-eme without that without ikputu onye ụwa ya ahụ kwuru okwu ahụ si gị na a ga-eme n'ime ọhịa a ga-eme nke achị ama mmeta and enwere nnọọ fim emego people feel na iyi ụwa na ọwụ otu mmadụ ṅụrụ na mmụọ before ọbịawa jide ya n'aka mebi ọbịawa drọp ya n'ime ọhịa ọ n'ukwu osisi before ọ pụta ụpụta ọbịa ụwa eme eme ka esi gbaa afa mgbe ọ dị obere ma o mee ihe o jee chọwa ya ha na-eme ya eme ya afim ọtụrụta so a very simple thing ọ dependr the only thing problem a na-enwe na awụ na lot of dibia anaghị agba afọ gbaruo that side and ọ dịrị common iyi ụwa adịrọ rampad because most people nọ n'ụwa na-ewushi onwe ha ihe ọma sọnde nke pasịrị tru pain nsọ ya ka m ji kwụ na ịbịa ọ dị mkpa ịmụrụ onye ụwa gị trai ya ọ ma ị ga-ajụ nwa ajụjụ onwe onye ịma ị ga-ajụ nwa ajụjụ ka o si wee bie ndụ maka na ihe a na-aka na ụmụ nwaanyị ịmụ e nwaanyị emegburu emegbu na ebe dị ọbịa ụwa mgbe o siri ihe ụwa na-apụtakarị bikọz ọha na-ekwu okwu ahụ maka na bifo ihe ụwa apụta wụ na ijere na-agba afa gbasara ihe ihe ahụ na-akọ ọsọrọ gị ọ nwere ka ọ bụrụ ụmụ nwaanyị na-achọ ịlụ di nwaanyị chọghị ịlụ di ọfụrụ di o jee gbafe e ya na o nwere ndị dị mmiri ọ dị mmiri na-agbachiri ya o mee ihe gbasara dị mmiri ya ọ gaa ihe na-ebe na na-ebe so o jụọ ese ka onye ụwa gị ka o si wee bie ndụ ma nwoke ma nwaanyị ọnyanwa e nwere ndị nọ na e nwere ndị wụ n'ụwa ha mbụ anwawo metere ihe omenala mete ihe ọgwụ gwọta ajọ ọgwụ gwụọ ọgwụ mete ihe ọjọọ ha bịa n'ụwa ha si na ọha emechaa gwụcha ọgwụ ahụ mee ihe ọjọọ ndị a na-eme ihe ọjọọ na-emegide ndị mmadụ oge ha na-anwụ ha oge ha chere ịnwụ ha fụ na ihe ndị ha abaghị uru ekwu okwu n'ụwa ọzọ ha ga abịa na agaghị ebi ezigbo ndụ ana ha bịa ụwa ịfụ ha na-ebi ezigbo ndụ so onye nwawa iyi ụwa na anaghị egwu ihe owu egwu na ana ma ọ na a na-achọ ya achọ n'ime ọhịa nọ ọwụ taa na ahụ onye onye ha kwuru datin data onye ụwa ga ha kwuru kwa ka a na-adụtụ na mmụọ chere ya ite mede ya obi maka iwe na ya n'obi iwu ihe ahụ o kwuru ka na ya n'obi eh, sọ ya ka m sị ka m kọwara ụnụ n'ụbọchị taa nke onye ya zara